AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezi na ụlọ arịrịọ mbụ ka chineke gọzie gị ka onye nwe m na-edu gị ka udo ya chịa n'ime obi gị ka mara ya kpuchite gị n'ezinụlọ gị n'ụbọchị taa biko ka anyị tụgharịa uche n'isiokwu ahụ nke na-asị akparamagwa nke inwe mkpebi akparamagwa nke inwe mkpebi Theodore Roosevelt mgbe gara aga ka ọ na-ekwu okwu o mere ka matasị n'oge ọ bụla nke kwesịrị inwe mkpebi na ihe kachasị mma ka ime bụ ime ihe kwesịrị ka ime ihe ọzọ nke kachasị mma ka ime bụ ime ihe nke na-ekwesịghị ka emee ma nke kachasị njọ ịpụrụ ime bụ ịnọdụ kụkụwa aka na-enweghị mkpebi ọ bụla ọtụtụ ndị mmadụ ndị ọ na-abụ ha agakọta ha eguzo n'ụzọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie onye ndụ ya dị otu a onye a na-agakata ihe guzo n'ụzọ ọ dị ihe ọbụla nke na-aga n'okporo ụzọ ahụ ga-akụrụ ya ọ bụrụ na anyị ga-amụta inwe akparamagwa nke inwe mkpebi mkpebi nke atọrọ ntọala ya n'ime amamihe mkpebi nke e nwere n'oge na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a ga-amarasị na anyị ejidela ọkpụrụkpụ ihe abụọ aka nke dị mkpa iwetara anyị udo na ọganiru na ndụ obi dị m ụtọ n'ihi na ụfọdụ bụ ndị na-agbado n'ime ụzọ dị otu a ndị a mụtawo inwe mkpebi mgbe kwesịrị ka enwee mkpebi ma n'aka nke ọzọ ụfọdụ n'ime anyị bụ ndị na-enwe mkpebi oke ngwa ngwa a na-atọ ntọala mkpebi a ụfọdụ n'ime anyị bụrụ ndị ọ na-egbu oge inwe mkpebi ụfọdụ bụrụ ndị na-enwe mkpebi nke a na-atọ ntọala ya na amamihe ụfọdụ bụrụ ndị na-anaghị enwe mkpebi ma ọlị ndụ nke mụ na gị na-ebi n'ezie bụ ndụ jupụtara n'inwe mkpebi ọtụtụ mkpebi ka anyị na-enwe ụbọchị niile ịpụrụ pụrụ ikpebi n'ụbọchị taasị agaghị m ehi ụra ngwa ngwa emere m ode akwụkwọ nke nzukọ nke ndị isi n'ụlọ ọrụ ebe m na-arụ ọrụ ma nzukọ nke ikpeazụ enwere enwebeghị m ike nhazie ihe e mere na nzukọ ahụ nzukọ ọzọ na-abịa echi nke a kpatara m ga-eji wee wepụta ohere n'abalị a were hazie ihe ndị ahụ ị pụrụ ịsị agaghị m aba ụlọ akwụkwọ ugbu a ma ọ bụ n'afọ a afọ na-abịa abịa ka m ga-ejikere ịba ụlọ akwụkwọ nke a bụ inwe mkpebi ị pụrụ inwe mkpebi sị ebe a kpọrọ m oriri n'ụbọchị taa agaghị m aza ọkpụkpọ oku a n'ihi na ahụrụ m na ọ uru ọ pụrụ ịbara m ị pụrụ inwe mkpebi n'ụzọ dị otu a ị pụrụ inwe mkpebi sị n'abalị a onye ọ bụla ga-aṅụ garị n'ụlọ a ọ bụ ya bụ ihe anyị ga-eri anyị pụrụ inwe mkpebi sị m ihe m ga-eji wee gaa ọrụ echi aghọtabeghị m uwe m ga-eyi gịnị ka m ga-eyi gị nwee mkpebi sị lekwa akwa nke chọrọ iyi lekwa otu ị chọrọ ịdị aga ọrụ ụbọchị na-abịa abịa anyị nwere ohu awa na anọ n'ụbọchị ị pụrụ inwe mkpebi ihe ị ga-eji awa ndị a mee anyị pụrụ inwe mkpebi ụdị ọrụ a bụ ihe m chọrọ na ndụ m ị pụrụ inwe si nwa agbọghọ a dị ogologo dị ọcha ma mma ọ bụ onye ọ masịrị m ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi nwoke dị otu a onye na-atụ egwu Chineke ọ bụ ya bụ onye m chọrọ ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi akwụọ m ụgwọ ọnwa n'ọnwa a lekwa ebe m ga-etinye ụgwọ ọnwa m lee ebe m chọrọ ka ọ baa ma ọ bụ aga m eji ụgwọ ọnwa nke ọnwa a welitatụ ụlọ a nke m na-arụ elu ị pụrụ inwe mkpebi isi na ihe ọ bụla nke ị chọrọ ime na chineke ga-abata n'ime ya ihe ndị a dum bụ inwe mkpebi gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụnarị onye ahụ nke ọ na-ara ahụ maọbụ nke na-anaghị enwe mkpebi onye ahụ ekpebiwo n'otu ụzọ maọbụ ụzọ ọzọ si na ọ gaghị enwe mkpebi ọ bụrụ na ị were nkeji ole na ole kpọrọ echiche gị laa azụ na ụdị mmadụ ndị a anyị gụgasịworo n'ụzọ nke esi enwe mkpebi a ga-agụ gị n'ọnụ ọgụgụ nke ndị na-enwe mkpebi mgbe e kwesịrị ka e nwee mkpebi n'ụzọ nke kwesịrị ka e nwee mkpebi mkpebi nke e nwere n'ime amamihe ọ bụrụ na ọ dịrị gị otu a ịbụ onye Chineke gọziri ịbụkwa otu onye n'ime mkpụrụ mmadụ ole na ole ndị na-esi otu a ebi ndụ ma ọ bụrụ na ị dabara na mpaghara nke ndị ahụ ọ na-ara ahụ ime mkpebi ma ọ bụ na ị dabara na mpaghara nke ndị ọ na-abụ mgbe ọ bụla a chọrọ ime ihe agaghị atụle ya atụle eme mkpebi ngwa ngwa ya bụkwaranụ na ị dabara n'ọnọdụ ndị ahụ na-ana enwe ike kpebiere onwe ha ihe ọ bụla nke ha na-eme ka ụfọdụ na-emere mkpebi ahụ n'ụzọ na-ekwesịghị ekwesị ma ọ bụ n'ụzọ nke kwesịrị ekwesị ọ bụrụ na ndụ dị otu a dị n'ime gị nwanne m nwoke nwanne m nwaanyị nke a bụ ohere nke ị kwesịrị iji mụọ otu a ga-esi wee nwee mkpebi nke amamihe dị na ya na mkpebi nke ekpebiri na mgbe kwesịrị ka e nwee mkpebi a na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ ezie na inwe mkpebi na-aratụ anyị ahụ onye ọ bụla nke na-achọ ime Chineke mbụ n'ime ndụ ya n'ihi na anyị ga-abụ ndị ọ ga-amasị inwe mkpebi nke ga-atọ Chineke ụtọ nke a ga-enyekwara n'anyị aka anyị abụrụ ndị akparamagwa anyị ga-abụ nke e wulitere elu n'ụzọ kwesịrị ekwesị n'ihi na okwu nke chineke na-adụ anyị ọdụ ụbọchị niile ime ka anyị mata otu esi enwe ezi mkpebi na mkpebi nke na-erughị eru naanị ihe anyị kwesịrị ime bụ ige ntị ma mụta ịghọta ozizi nke chineke na ihe nke chineke chọrọ ka anyị mee ọ bụ ezie na ọ dị mkpebi ndị ụfọdụ ndị kwesịrị ịbịa n'ụzọ anyị nke anyị ga-asị na anyị ahụghị ebe akwadoro ya n'akwụkwọ nsọ ọ daba otu a gịnị ka ị pụrụ ime onye ọ bụla n'ezie nke chọrọ ime ihe nke na-atọ Chineke ụtọ bụ onye na-adaba n'ọnọdụ dị otu a ma Chineke aghaghị duzi onye nke dị otu a ma ọ bụrụ na ịtụkwasị ya obi ọ ghaghị inye gị amamihe nke ga-edu gị ma wetakwara gị obi ụtọ n'ikpeazụ gị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka anyị na-atụgharị ihe ndị a n'obi anyị onye nwe m ga-anọnyere gị mee ka ị bụrụ onye ga-enwe echiche nke ikpebi ihe nke ziri ezi ka ọ dịrị gị otu a chineke na-ege ntị mkpebi dị mkpa n'ime onye nọ n'ime kraịst ọ dị mma ka gị onye na-ege ntị nwee mkpebi n'ime ndụ gị mana onye na-enweghị mkpebi n'ime ndụ ya onye ahụ nọ n'efu ị ga-ahụ na n'ụtụtụ n'ehihie na abalị onye na-enwe mkpebi n'ime ndụ ya ga-anọ na-ele anya ọ ga-ama ihe ọ ga-eme ma gị onye na-ege ntị ana m arịọ gị ka ị nwee mkpebi n'ime ndụ gị site na chineke ga-enyere onye nwere mkpebi n'ime ndụ ya aka ka o wee mee ihe ọma n'ime ụwa nke anyị nọ n'ime ya inwe mkpebi dị ezigbo mkpa n'ime ndụ onye nọ n'ime kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ nke taa na-echekwutara anyị ka anyị nwee mkpebi n'ime ndụ anyị ka chineke dozie okwu ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com chekụtakwa ndị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na nọmba nke a 070-6363-7224 070 7224 ka anyị chekụtara gị na adreesị anyị awr.org asụsụ Igbo

n'ozi Chineke n'ihi n'ụgbọn'obi dị n'igwe Chineke ga ọzọ nsọ bụ nke dị n'ụka na-akpọghị ọkpụ eze nke gị Chineke ga ọzọ ịkpọrọ ihe n'ala ọgụ alaeze asasoro jije karịa tere ha Chineke ga-abịa ịkpọrọ ndị gị oge awa ahụ erukwala ọzọ olileanya ndị kwere ekwe ike ndị kwere ekwe ji aba mba anyị abịala n'iru gị n'ụbọchị taa enukwu okwu gị ọzọ dịka mmiri ụmụnne m na ụmụnna m na-atụgharị uche n'okwu a bụrụ anyị olileanya n'ihe niile arịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen isiokwu nke m ji bịa n'oge awa bụ isiokwu nke m kpọkwasịrị olileanya ma ebe m ga-ewere ihe ọgụgụ m bụ n'akwụkwọ jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nke iri na otu jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nke iri na otu olileanya jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nke iri na otu na-asị anyị n'ihi na mụ onwe m maara echiche niile nke mụ onwe m na-echere banyere unu nke a bụ ihe si n'ọnụ jehova pụta echiche nke udo ọ bụghị nke ihe ọjọọ inye unu ọdịnihu na ntụkwasị obi ezi olileanya nye nwa chineke elego olileanya ọzọ ị nwere gị aka mma karịa nke a na onye ji ndụ gị n'ọba aka ya si na ya maara echiche nke ya na-eche banyere gị echiche nke si n'ọnụ jehova pụta na echiche ya na-eche banyere ndị ya na ọ bụ echiche udo ọ bụghị nke ihe ọjọọ inye anyị ọdịnihu na ntụkwasị obi ebe anyị dị ndụ olileanya anyị ga-adị n'ebe chineke nọ n'ihi na ọdịnihu anyị dị n'aka ya ebe ọdịnihu anyị dị n'aka ya ọ ga-eme ka echi anyị dịrị anyị mma n'aha jizọs olileanya anyị bụ na echi anyị ga-aka mma karịa taa olileanya anyị bụ dịka anyị dị ndụ na anyị ga-enwe ezi ọdịnihu n'echi ma anyị enweghị olileanya n'ekwensu chineke ga-enwe ohere bata lụzuo ezi ebumnobi ya na ndụ anyị ekwesụ adịghị ihe ọ ga-achọta n'aka nwa chineke nke olileanya dị n'ebe chineke nọ ya mere m ji na-arịọ gị ugbu a ebe anyị na-echere na nkwenye anyị pụrụ ịga n'iru n'inwe olileanya na chineke chineke agaghị ahapụ anyị kama ka anyị hapụ inyere ekwensụ aka site n'ịda mba ka anyị nọgidesiekwu ike n'inwe olileanya n'ihi na onye kwere anyị nkwa adịghị agharịpụ ị jụọla gị onwe gị ajụjụ nwanne m nwoke nwanne m nwaanyị si ebee ka olileanya m nọ ebee ka olileanya m nọ ebee ka mkpụrụ obi m na-adabere nsogbu niile na-abịa n'ụzọ m o nwekwara ogbugbo ị nọọla ajụjụ ndị a gị na-ajụ onwe gị si ike ọgwụla obi m n'ihi nsogbu n'ihi nrịa n'ihi enweghị onye inye aka gị na-ajụ si elega ebe m ga-enweta olileanya ike ọgwụla obi m nwee ike nwee ụmụ atụkwala ụjọ olileanya bara oke uru chineke mara obi gị niile chineke mara obi gị niile ikwesị ntụkwasị obi gị nọrọ ebe ọ nọ ọ gaghị agharịpụ gị ọ ga-enyere gị aka akwụkwọ Job isi iri na anọ amaokwu nke asaa ruo na nke itoolu si na olileanya dịịrị osisi egbuturu egbutu na ọ ga-eputekwa ọzọ na ume ya agaghị akwụsịkwa akwụkwọ obi isi iri anọ amaokwu nke asatọ na asị na ọ bụrụkwa na mgbọrọgwụ ya eme ochie n'ala ogwe ya agaghị anwụ ma ọlị akwụkwọ Job ọ bụrụ na ị gụrụ ya gbadawakwa ị ga-ahụ nkasi obi ka o nyere ndị na-atụ egwu Chineke ọ sị na anyị site n'isi mmiri na osisi ahụ nke ebitụrụ egbutu ọ ga-amịkwa mkpụrụ ọzọ wee nwekwa alaka dị ka ihe a kụrụ akụ olileanya gị ọ daala mba ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị onye kwere ekwe ezi onye nke Kraịst echezala nkwa chineke kwere gị ọ sị na ya maara echiche ya na-echere gị n'ime ọnọdụ ahụ ịnọ nọ ọ maara echiche ọ na-echere gị n'ime anya mmiri n'isi ụda ahụ amaara m echiche m na-echere gị n'ime amaghị m ihe m ga-emekwa ọzọ ya onwe ya maara ihe ọ ga-emere gị ọ sị na echiche nke ya na-echere gị na ọ bụ echiche udo echiche nke ọganiru ime ka echi gị wee dịrị mma ya mere oke na ọlụ gị nwa chineke nwere olileanya mbụ ịtụkwasị chineke anyị obi tụkwasị ya obi a gasịrị n'ezie na ịdịla ka osisi egbuturu egbutu dịka nwanna Job na-ekwu ee osisi egbuturu egbutu nwere olileanya na ọ ga-etolitekwa ọzọ chineke ga-enyere gị aka mgbe ị na-ekwere na ya mgbe ị na-echere ya si obi gị adakwala mba obi m adakwala mba enwere m olileanya na chi m na-echere m echiche ọma na echiche ya ga-enye m ihe niile mbụ mkpa m mana arịọ gị ka ntụkwasị obi gị nọrọ n'ebe chineke nọ n'ihi na ahụrụ m chi nke bụ okwe nkwa ya emezu ọ bụ ya ka anyị ji akpọ ya okwe nkwa omenkwa ọ sị na ya maara echiche nke ya na-echere gị mụ onwe m na-echere gị echiche ọma tụkwasị otuto gị niile na chineke tụkwasị obi gị na ya ọ gaghị agharịpụ gị ilu mere ka anyị mara na nchere ndị ezi omume niile ga-abụ ọṅụ ma olileanya ndị na-emebi iwu ga-ala n'iyi gị onye ezi omume nke ihe na-anaghị agara nke ọma n'ụzọ gị ee okwu chineke si ka m bịa chetara gị taa na nchere gị niile na ọ ga-abụ ọṅụ n'ihi na jizọs na ya maara echiche nke ya na-echere gị naanị echiche udo echiche nke ọganihu ime ka ọchịchị obi gị rute gị aka ka aha nsọ ya wee bụrụ ihe buliri elu mgbe ị na-echere oge chineke ọ ga-eme ka ihe ya wuo n'ụzọ gị nchere gị n'ebe ọ na-agaghị abụ ihe efu ka chineke nọnyere gị ka ị na-echere mgbe ya n'aha jizọs Amen kasị ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa m ga-eweli anya m abụọ lekwasị ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka Jehova bịa inye aka m ga-esi n'aka jehova bịa inye aka anyị ga-esi n'aka jehova bịa olileanya anyị ga-esi n'aka jehova bịa ka anyị lekwasị jizọs anya ọ ga-egburu anyị mkpa anyị niile ọ ga-emere anyị ihe nrịba ama n'ime ndụ anyị ka anyị tụkwasị ya obi lekwasị anya ihe niile na-agba ihe niile ndị ike n'ime ndụ anyị jehova ga-agwa anyị ọrịa jehova ga-enye anyị ebe obibi jehova ga-emere anyị ihe dị mma n'ime ndụ anyị anyị ekelela nwanne anyị nwanyị, onye mgbasa ozi queen grace okechukwu anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ndụ gị ichekụtaworo anyị n'ụbọchị nkịta, na olileanya anyị ka anyị lekwasị jehova anya enyi ọma m na-ege ntị lekwasị jizọs anya ihere agaghị eme gị na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya chekụta na anyị na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke dozie okwu ya n'ime ndụ unu amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 07063637224 070 63637224 onye ọma na-ege ntị chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail dọtcọm awrnigeria at gmail com adreesị nke a dị mkpa awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo